kwen ya kwen ya kwen ụmụ okoro ibe m obi adịrọ m mma obi m mma chaa chaa obi adịrọ m mma obi a na-adịrọ gị mma ka anyị nọdụ ala ya ihe a bụrụ onye a na-anọdụ ala agaghị eme ihe eme n'obodo a agaghị m adị ndụ n'obodo a sekpuoro nwata bụrụ ahụ eme eme m adị ndụ n'obodo a e igbe eme eme ụmụ okorobịa ibe m legodo ụmụ okorobịa kpọkọrọ ebe a ndị otu anyị ga-esi anọ na mmiri ncha baa ya anya ọ ga-ekwe omume nwaanyị ka anyị manya ya ga-eme n'okwu a kpakụ ndajụọ mụ gị jaka mmeji mma egbu ya maka na anyị na-egbu oge ebe a oge anyị na-aga ọkwa eziokwu nwaanyị ka anyị manya ya ga-eme n'okwu ahụ nchekasa nke bụ mmụnwa bụ ụjọ ga-esi bata dịrị ndụ sekporo nwata bụrụ eze nya ahụ ikpere n'ala arụ asịgbakwa ọ bụrụ na egbuo nwata bụrụ eze kedu onye n'ime anyị ga-abụ igwe ajụ ajụ lee anyị e, ụmụ okorobịa ahụ gbachiri ike a ga-awa gbuo nwata bụrụ eze anyị wuru igwe nwata bụrụ eze ọ ga-achụwa anyị ọ ga-achụwa anyị ndị be ndị nna nwụọ n'igwe nwụọ ndị nne kpọrọ ụmụachị gbara gị ọsọ anyị wagbuo nwata bụrụ eze anyị hụrụ ofu onye n'ime anyị ọchị anyị wuru eze nwata atagbula eze eziokwu na ọnwụnwa igwe mana anyị nwawo ndị ụmụ okorobịa ga-ekwe ka ọ chaa ya gachi ọ ga-acha anyị chere ihe unu na-ekwu abụghị okwu anyị ga-achọ ntọala anyị ga-esi wee wepụ ya bụ nwata bụrụ eze n'obodo a nwanne chọmima ntọala gị ahụ gwa anyị ya anyị na ya Chata chata kwen. Ya. Moko bibam kwen. Ya. Ngulen. Nwa m! Birikpano! Anọ m n'oge gara aga unu dịrị ụmụ okorobịa ha bịa n'ụlọ m so nwere ọgbakọ n'ụbọchị nke taa ọgbakọ ahụ akwana ka m bịara n'ụbọchị nke taa ha sị na ọgbakọ a dị oke mkpa n'onye gbasara ala anyị ka a na-achọ itikọta isi ọnụ mana otu esi eme ọgbakọ ka m bịara achọrọ m ịnụ isiokwu ọgbakọ ahụ ọ dị mma otu i siri were bịa nwọtapụrụ eze ọ dị mma otu isi wee bịa anyị chọrọ ịga chọọ ntọala ihe gburu ndị nna anyị ọ dị mkpa anyị chọrọ ịga chọọ ọnụ ntọala ihe gburu ndị nna anyị ka anyị mara ihe na-eme n'obodo a ịma na ọgụ nwa bụ onye ọzọ a ga esi igwe n'obodo a anyị ga-aga chọpụta ihe gburu ndị nna anyị ha ka anyị mara kene ihe na-eme anyị n'obodo a iji okwu nwanne m enwere m ajụjụ n'okwu jụwa ajụjụ m owu elee mbọchị anyị ga-aga ya bụ ntọala aga m asị ka anyị gaa ya mbọsị eke ndị be anyị iwe iwe n'ụlọ enwere m ajụjụ ajụjụ m bụ ọ bụrụkwanụ na anyị ga-aga achọpụta nchọpụta a ọkwa na a mere ihe a na-achọ iwepụta n'obodo onye ga-ewepụtakwanụ ya hapụgodu n'ihe ahụ ka anyị megodu nke dị mkpa nwa nna nna nna nna achọrọ m ejugo ahụ jụ onye ị na-ekwu kekwe n'ebe a ga-aga atụ ntọala ahụ a na-ekwu okwu ya ụbọchị nta ka anyị chọọ na were nchi Thank you. biển này biển này biển này bên đây đủ dài khác có à biển nó sai cái cái dài lấy bà đừng mọc cái nó là nếu vào ṣá wọ́n lẹ́mẹ̀lódà lẹ́mẹ̀lódà ẹ̀wọ̀ bíkọ́nùdò bíkọ́nùdò ọ̀yà wo ilẹ̀ ṣá làwọn bíkọ́nùdò ẹ̀yọ́ ẹ̀wọ̀ wọ̀bọ̀ ẹ̀wọ̀ bọ̀ ẹ̀wọ̀ lọ alẹ́mọ̀ ara nù kó alẹ́mọ̀ ara nù kó bákìrì tá wọ́n lajọ́ mọ́ bákìrì tí o bákìrì tá wọ́n lajọ́ lè jó ẹ̀lọ́ ẹ̀wọ̀ anamdo sanamu anamdo sanamu ẹ̀wọ̀ ẹ̀wọ̀ ẹ̀wọ̀ ẹ̀wọ̀ ẹ̀wọ̀. onye awụ imezi alawan onye awụ imezi alawan nso ma ga-emezi ewo ewo ewo ewo igu igu Amadi ha ma ukwe ga ebe a legoro ị na-akpọ m kpọọ m ahụ agwa m na ga-eme m ya aga m ekwe ewo nna nna nna nna ọmụ ị na-akpọ ọmụ ka ị na-akpọ Ọ oh, mụ oh, oh, ka ị na-akpọ? onye mere anyị na-adụka okwe n'ụlọ ee biko no anya m ahụ na ndụ mmụọ anya m ahụ na nna nna m Ewo! Ee! ewo ee ume ume akpọkara m ọzọ mmụọ ka ị ga-achị n'obodo a ime onye ga-achị n'obodo a ume agwa m na ị ga-eme m ihe a agaghị m ekwe menana ahụ na-erikọ na-aṅụkọ ugo ugo oke enyi m ewu agwa m na ị ga-eme m ihe a gaa m ekwe ụjọ ụjọ ngwa akakugbo gị na ihe nchọrọ egwu unu owo unu unu bịa na-anapụ m ihe m n'ike unu bịa na-anapụ m ihe m n'ike ma ọ na-edo ma ọnwụ ọ na-eti aga m abụrịrị eze m aga m abụrịrị eze m aga m abụrịrị eze m eu unu egbuo m egbuo anya m ahụ na nna m hụ ugbu a eu ewoo ihe m chọrọ ịgwa unu ugbu a wo dịka otu unu siri kpọpụta m ebe a were w b a a izu ọjọọ e g i d e m unu n i l e n'ofu n'ofu g e s o ma laa mmụọ Ọdụm ọkpọla Nobody got to know Fuck, I'm up, you awọ anaghị agba ọsọ ehihie na nkịtị o nwere ihe mere ede ji wee bee nwee ihe njikpa unu wụ ka m gwa unu ndị ichie na ekpebiela m ikebi obodo a m na-achị ụzọ abụọ igwe igwe omekanna ka nna kpọ igwe echiche ga adịghị njọ ịgwara gị iji ja gị iji mma onye wanyere ya erie mana a na m eche na ọ dị mkpa na anyị eze mmụọ ka anyị jụọ ya ese tupu mmiri eri anyị n'okwu ahụ chere nwanna gị ntị nwe eze mmụọ nọ ya nwe eze mmụọ anọghị ya igwe maara ihe ọ ga-eme igwe bụ ojosi ọgwụ n'obodo anya. gịnị wee mezi gezie ntị ihe chọrọ ime ka ị nwara bụ igwe ọ ka mma ka igwe ha ka anyị nye ohere ka anyị igwe ohere ka o mechaa ebumnobi ya site n'ikewa obodo a ekewa obodo a ma ewere nke ọzọ ekewapụtara chịba ndị a lekene ebe na-aga n'okwu a na-ekwu nkịta anya iso ọnụ ka nke bụ ọnụ gịnị ka na-ekwu otu ihe ntofu uche ndị enye gị obodo ya chi nwe ndị ndị na ekwu okwu ndị ahụna m na obi unu dị ọkụ ebe m hụrụ na obi ndị ichie dị ọkụ ilu igwe gaa gbọrọ m eze mmụọ ụdịnanya si na ahụ ụgbọ ụdịnanya wara Udala nyusi na mau, udala nyuana. eze mmụọ burikwe erukwe m nke abụọ dị maka sị na aka kpara eze ka udele kwuo chiri ọzọ ikwikwii isi n'isi nwa na-atụ egwu mana ọ wee mere ụkwụ ji agụ mgbadabịa ụgwọ nee maka na aka kara aka kpara oke ngwere ọ daa Ijipt eze mmụọ abịakwa m eze mma bụrụ ikwe nkirikiri ka na-ekiri odode dị odode li ozu o ka o si wee mee onye rịọ ọjị ya kpọrọ ọjị nkwa darị ọjị kwa daa gbidim ilo eze mmụọ ka ị na-enye m nsogbu eze mmụọ bụrụ ikwe eze mmụọ obodo na-agbagharaghara dịka m na-aga abụọ n'ebe ebe a na obodo na-agbagharaghara ya anyị amaghị ha ga-eme obodo obodo na-achọ ikewa abụọ eze mmụọ abịakwa m ilo eze mmụọ ahụ nwago m iko bịa laba mgbe ị na-alarụ m aga m abịa ude na na anyụ osị ọba

ọ m sị ka kpọọ gị igwe onwe gị maka echiche nwa obodo a abụ echiche mmadụ ndị nna nna ya edewo ya na mbụ ndị ichie ụbọchị eke achọrọ m n'ihu agwụ m ngwanụ ọkwa emechaa sị na ma na ekwuka karakara niile anyị na-abụ na anụ arụ anyị anyị na-eri kịta gịnị ka unu ghọtara n'ihe eze mmụọ ka ihe gị nwa bụ owu na-aghọta na ihe eze mmụọ ime ihe ọ na-agwa ya ụbọchị eke kedu ihe o kwuru bara uru atụ ka ihe na-agbaghị uru igwe ichie atụ mbọsa eh? ụjọ ọ na-atụ gị ịga n'ihu ụjọ gị na-atụkwana m ọ ndị ichie ka ọkpọrọ oku ọgbọghọ olowu ana m azụ so ya ichie so ya ọ ndị ichie ji azụ oku ọ bụ onye ogwe so zaba oku ụbọchị eke ndị ichie niile ga-anọ na nke eze mmụọ ọ onowu were ochie ọ ga-enwe ihe na-eji na

ịdị ime adị m ime mba ime na adagọ ka aghọta m ime nke abụzi nke aghụghọ adị m ime ebu m ya ebe a adị m ime ịdị ime e, nna mba nna ya nwa bụ dimkpa mm. etozugo na na mpụta na nwoke bụ. na-akụwa okwu na nwa ụdị mkpa ụdị nna mmadụ na aga m ahụ nna mmadụ mba na ekwetebe m esizi dị ime adị m ime nna anyị adị m ime nna anyị imebeme mba nna anyị nna anyị ma ka ị na-eme ọ dị ka mkpuo nku na ya ahụ fego ahụ gasị chineke adaala ime ife me emebe ụtụtụ ụtụtụ echi nna anyị aga m eje na nke nke ya bụ nwoke e, ọ nọ n'enyi abịago na-enyi nke dị n'ime na ama m na anụ ntiri mm. na-amasị gị mgbada mm. m gotere gị anụ mgbada obi ga-adị gị mma nye gị mgbada kịta nsogbu gwụla mba gị ọzọ emefe na dimkpa kwụọrọ onwe ya o nwere akwa m gotere agba agbana ma ihe m na-achọghị ịgba kama ihe mere egodi ka anyị bidogoro na nke a godi eh? ihe mara na ihe m na-ekwu bụ ihe m na-eme eh? na ụmụ m okwu ebube ya ga-abịakwa iji wee mata onye nke ọ bụ mgbe na-adịghị anya ọ ga-abịa na mmezu aga m echegidekwa ruo ole mgbe kedu mgbe ihe a ga-eme ihe a bụ mkpebi ụmụ abalị obodo anyị kpebiri ana m enye udo nke mkpụrụ obi mgbe na-adịghị anya ọ ga-abịa na mmezu chi na-efe ndị chi obodo anyị duonu m n'ije a fisie mureno manoria palenani ihakukodi okuyakosi ngubekekurukuya Karo. Kure. Kure. Get messy, get messy. Ìdí ìgbà ṣe iná kété ni ìwé ìwọ̀n ọjà wá pè mí. Ojú àgbẹ̀dẹ̀ ìgbà ṣe wọ̀n mú. Ọmọ àjọ ń kó owó ẹ̀ ọjọ́. Àdàbà ni ìjọba ti ká yà wẹ̀. Kẹ́kàǹkẹ́ wo. mkpa amụtaghị na na pem ọ nwoke ma ọ ga-akụkwa ka ọ na-amụta nwaanyị ịnọ nke ahụ ya ahụ ya na-egbu a na-achọ ọpụrụ ya ma nwoke na nwaanyị dị mkpa abalị idema di ya kabere nka n'ala ụwa dịbara ha nwoke ọzọ n'ebe ka ka a ga-eme ihe amara dị mkpa ịmakọ na ụbọchị chiri ihe onye ga-anọchi ama mkpa onye ga-anọchi ama dị mkpa iche emelu ya bụ oge gị ga-akụchi n'anya bịa ije agbagharị agbachie gị ka ụgwọ ụkọrụ dimkpa ka na-ekwu okwu ya ka tọgbụrụ n'ime ụlọ nna ya ka ị na-ekwu okwu nwa bụ nlebe gaga kwuchie nwe ya ọ oh, ka ihe mere dị mkpa ka o mee m eh, idemanya mere eh, abụrụ gị ga kụchie nwunye ya

不是，那边那边那边那边那安安安安徽没那种的。你真爷们！我我有把这把西龙那个把你弄坏了。哎，不要管他。Hey! Ibe di ulu, mwa jenu kon de bon wacham. ike gịnị na-agwụkwa ike agwụna m ike agwụna m nke onye ike agwụna m pụọ n'ụzọ n'elu ụmụaka na m ma nke ga a na-etinye ngwa ya ozi nke a na-akụ nwa ya ihe nke enwe otu ọ na-eme m echi kịrịkịrịkịrịkịrịkịrị nga gapụta na-ele nne ngwa nwa ji na-ebe akwa owu nwoke ka m mụtara ka ọwụ nwaanyị ọwụ okeke ka ọwụ oke afọ nke onye ledu nne m anya nga na m nọ ọgwụ mgbọm ka m na-egboko ọgwụ mgbada gwabịa m kewa eziokwu gịnị Ha! E, anyị agwana gị ihe ugboro ole na ole ọ bụghị ha na-echere echiche ee ka anyị lebedo chineke anyị oge chukwu ka mma echezi na onye mụtara nwoke onye mụtara nwaanyị eziokwu ịmụ nwa dị mkpa ọ dị mkpa ọkwa na nwa kwesịrị na-enye gị nsogbu banyere amụtaghị nwa ịmụ nwaanyị ka ọ na-aka njọ hmm? dị ọma m biko ana m agwa gị ihe agbọghọ na ọkwa na ịhụnanya nwere n'ebe ị nọ gba nkịtị hmm? dị ọma m gba nkịtị ihe anyị na-eke ọ na-ewutekwana m ọ na-ewute m ana m alaiki mgbe ọna m hụrụ gị m na gị na-achị na-amụrị na-elekwe Chineke anya maka na obi na-afọ mbụ na Chineke a ga-emesi ofu ụbọchị nye anyị nwa anyị kirikwenụ ka ibe anyị hmm? dị ọma m nwee ndidi okwu dị mkpa ka a na-ekwu ihe dị mkpa nkịtị na owuwe ihe nwe nọrọ mgbe m gwadịnụ onye ka anọchi anya dị mkpa obodo akọwado ihe na masị chukwu ekwena ka masị a na-agba afa nda a na-agbakwa na nwenye dị ndị ga-anwụ anwụ nye nwa dịbe ga akwụkwọ n'ụwa ala anwụcha anwụcha ọ gaghị agwụ ala eri ozu ụwa akọwado ihe naanị ya nwere isi gịnị ka a ga-akọda amachi gịnị gịnị gịnị ị gaghị anwụ ị ga-anọ zụọ ụmụ ụmụ zụọ anyị ọkwa hmm? hmm? ihe ka m ji asa na ịhụnanya akụ ịhụ na ọ na-egbu ọ na-egbu anyị ka mmanya n'abalị a. ada nnada agbaghị ụwa ya ka nnada agbaghị oge ọbụla abalị owu na arụcha ọnụ tacha afụrụcha ọnụ nnọọ ya sụcha ala ka ihe nke ihe mmadụ ga-eme asi otu m gawa nnọọ gawa nnọọ ekpochie e, e, e, m n'aja ka esi kpochi ka dị mkpa si tọba kịta baya awụ na ama itiena ke ihe mmadụ ga-eme ekpere na-abụrụ ka ọ ị na-asụ m wetu obi wetu obi ruo ole mgbe afọ na ole kịta n'ụzọ nke chineke ahụghị ụzọ nke mmadụ hmm? e nwere olileanya na anyị ga-ekuru nwa nke anyị n'aka anyị abụọ wetu obi mba mba mba mba ihe a nkwu na ọwụ ka ị bịa bewe akwa ebe a ọwụ ka otu o anụ m n'ọkụ n'obi ka m si kwuo ei nne biko mgba ghara ghara ghara ghara ghara ghara bụ ghara ghara

ahụ nke bụ nwa okorobịa ahụ ogbugbu ka e gburu ya eze mmụọ okwu unu ihe ahụrụ otu esi gesha ya otu esi were egbu ya ha sị ga-abụ igwe ahụ nke bụ na ya hụ na ọkụ ga-alụ ụwa nwunye ga anụwa atị n'ime amụ nwa ọ ha bụrụ nwunye m ga-amụ ya ọ ha bụ mụ ga-amụrụ amụ ịga ya. ga-ebesara akwa ụwa mee nwanne m ebesara eze ebesara ọnwụ ee ọnwụ e, ọnwụ gburu nna gị e. ọnwụ e, ọnwụ gburu nne gị eze mgbe gboo eze mgbe gboo onye ga-azụ n'oge ala ewo chimụbata ewo chimụbata nsọ akụkọ ụwa mee akụkọ ụwa mụee akụkọ ụwa moo gwanụ m onye ga-emesara akụkọ ụwa mee kwanụ m onye ga-emesara akụkọ ụwa mee ewu chimụbata ọsọ ewu hmm, hmm, mma eh? hmm. adagekwen adị m mma maka din mma ebezina akwa o ebezina ọ ga-adị mma esi m n'ahịa bata kịta egotere m aka m nwa ga ebezina akwa o ọ ga-adị mma o ebezina nne na ebezina akwa o were ihe niile ha n'aka o ebezina otu o ebezina akwa ọ ga-adị mma ebezina m ga-abịa ka m bịa o ebezina akwa o

nekwa ma eze mgbe gboo nye m biko mana m na-ekuriri mm, agụkọtago m egwu ah. ah. nne unu ah. ọfụma taa dịkwa egwu dịkwa ọ dị egwu chimanya chimekwere kpọba m mm. aka nwa mm. ị makwara ihe obodo ya akọ mana e, kemgbe ụtụtụ nkwụrụ gbago nkwụrụ gbada nkwụrụ gbago nkwụrụ gbada ọ bụkwa na onwe ife m na-eme ejikwara m ọrụ n'ugbo mana ọ bụkwa eme na ha abịa fụ eze mgbe gboo fụkwuo gị malụ ka unu mee nne ọkwa na ife m bịara echedị m ọ eh? na e ijebele ugbo kemgbe ọtụtụ maka anyị naijiria wee bịa nna eji emu mana ah, bụrụ ya mere na m ya abịafe ụnụ ya ka m ji je ga-erikọta nsị ka m bịafe ụnụ bịa malụ ka unu mee mụ na nwa m nwoke ekpe eze mgbe gboo egwurie na-egwuru ah! di nne m a sị m amara m ihe nke ala ime eh? kemgbe nwa m nwoke na nwunye ya ji wee hapụ m ọkwana gị bụ na anyị na-eri nri gị bụ na m na-aṅụ mmiri na nne m ka ebe m si eje oge nwa bụzi n'ihe niile na nna-eje mana asị m ka chi anyị ka ọ gọzielu m gị ka chi anyị ihe ọbụla nke ọbụla ị na-achọ ka chi anyị mere gị nne nne rapụgodu nke a o asị m na ebe ị nọ mụnwa bụ nwa gị ozi ọbụla ma ife ọbụla inwe izi nwa nne zie m ịnụgo mma ejelu gị o ozi ọbụla inwe zie m ya ịnụgo mma ejelu gị ya maka na ejikwanụ gị merụ nne o otu a m ji gị merụ nne iyi ejikwa m wee merụ nwa o ee mana nne nkwara hmm. na egwu nsị ka m ọrụ eze mgbe gboo hmm. achọkwa m ka itinye ọnụ nna ị na ala mana ị ege ntị o nwa bụ onyinye chukwu na-enye amara ya pụtara ihe n'arụ ya kelenu ya chukwu na imela olisadalụ Ah, ọzọkwa nwa bụ onyinye chukwu na-enye amara ya pụtara ihe na-arụ ya kelenu ya chukwu na imela olisadalo ah, nne ọ gịnịzi agụkwa m egwu a ka ibebe akwa agụ m ya ka obi dị anyị niile mma nne nne agụrụ m egwu a ka anyị nwebe aṅụrị ọbụkwa ka anyị bebakwa ebe na kwa gwa gị ihe ọbụla ị chọrọ zie m ebe na ebe na ya dị mma ya dị mma ọ gị bụ nne m nne ah, otu obi nna nna ọ dịkwa egwu sọ ntutu ma ntị na-agwa na-ege m ntị ihe ọbụla m gwa gị ma eme ya bụrụ ezigbo mmadụ na ihe m na-ekwu ọ tawakwa aka n'ọnụ ka nne ya heo ngwa jee ka ibute ube jee ube ka alacha jee n'ime ụlọ ka jee bute m ube ka alacha ube ahụ ndọba n'ime jee ka ibute ya gawa sister? No. Uh-huh. Yeah. Maraga. And the mom, my chi. Hey. Chi. É, eh, Nadana. Eh. Nadana. É. No. Maraga. Eh, chi. Que bia Que Ke kwano ya na wetere que nje eme ọjị. Ya. Hapụ nwa nnọọ. Ọ mụ abụ onye que iwetere gị Mụ abụ onye kwesịrị iwetara gị ịma ihe njibi ya bụ ịma chijere ụka ada atụrụ ya elu eh, eh, ihe ọkụkọ bụ mmiri achụ dịkwa na ya mkparị nne ile anya ịfụ na ịma eri ofu arọ na ụma dị ejiri nwụ kamgbe a ọgbụrụ nwanne nwoke chi hapụ hapụ ejigo m ya hapụ ejigo m ya mana nsogbu adịrọ onwe ihe anya fụrụ gbaa mme na arụ dị ihe na-agwaghị ya abụọ. ile anya ịhụ na ofu arọ kịta na ụmụ nwanna nwoke ji nwụ onweghị nwa ọ mụtara ya ka m ji esi ka m m ka mụ na kpa anya maka akpa akpa alara n'ute e, e, ọ ya amasị m n'ọka maka na abịa n'ala Igbo otu Igbo niile si eme ya bụ onye nwụrụ na nwanne ya ga-ekuchi nwunye ya ihe ihe m bịara ịgwa ya bụ na ga-ekuchi gị ya sonye njem nkịta eri mgbe bụ ka iwe nwee ike yipụ efe ụjụ ememe ya bụ na ndị ala na ndị elu nye aka nwụrụ ha ụmụaka ịtọ na ịnọ anyị were nwayọọ takọrọ ha ana m enyekwa aka otu o kwesịrị ọ gịnị bụkwa okwu nkuchi nke a si gị n'ọnụ apụta nkuchi bụ dịka na nwaanyị anya ha nọ naanị ya maka na ọ bụ na ile anya ịfụ na ihe nwaanyị bụ na ngada na ịhapụ ya ọ na-emebi emebi ọ na-ata nchara ichie chelu ịghọtago mana ọnụ na-adị ọsịsọ ọ na dị ọsịsọ otu ọ si akpa m ka nsi ekwu hmm, hmm. ọ bụrụgodu na a ya enwe Nyaa ọ bụrụgodu na mụ nwa bụ arụ ya ekweta nkuchi ichie ọ bụghị nwa ka ọ dịrị ikuchi m hmm. ife njiwe wee sị na ọ bụghị nwa ka ọ dịrị ikuchi m bụ na mụ na gị na ndị obodo niile ma na di m nwụrụ anwụ enweghị nwanne nwoke ya bụ na o ruhuru gị ịbịa kuchie m ị na m na-ekwu ichie ya bụ na enwe ọ bụrụgodu na m ma ekwe ka ekuchie m ichi ọ bụghị ekuchi maka gịnị maka na ịbụ nwanne di m ichie okwu nkuchi a ka iji wee si nnọọ gị wee bịaba ebe a ichie ịkparị gị achọghị ya a ọ ndị gboo na-asị na akpa akpa arahụ n'ụdị gị na onye na-akpa ichie mụ na gị na-akpa nkata nkuchi ichie mụ na gị a na-amụta nwa amụta nwoke amụta ka ọ na-esi ya amụ ụtọ ka ọ ka ichie cherukwa ka m ọtọ ya abụrụ na ịfụ ha ọfụma ichie isi na anyị ya amụ ofu eto, ịtọ ịnọ anyị ewurezi ụwa akpakọrọ mm. ụmụazị nya nke izizi ikwiikwi nke ịbụọ udene nke ịtọ enwe nke ịnọ gamba nya anyị nechara onwe gị anya ọ dịghị ka nchọrọ chọrọ ịmụ ikwiikwi udene enwe gamba ichie ichie ị maghị ya ichie agwụgwụ ya nkwu a sị m na achọghị m mmụta nwa oke enwu isi na anyị ya amụ ofu ịbụọ ịtọ ịnọ anyị ewurezi ụwa kpakọrọ mm. ụmụazị achọghị m mmụta ịnọ a ka eyi ikwikwii ka udene ka enwe nke ọzọ gamba ichie achọghị m ya o biko asịkwa m na i yiri udene kama na nsị na achọghị m anyị mụta nwa ka o yie udene biko ichie onye na-ekwu a achọghị nke ọbịbịa mbịara bịara ebe a aka m gbara bịa ebe a ka m gbara ala ndanye gị kịta m m ije niile ngwọtọkọ ngwọtọkọ nsụpịa nsụpịa ntarịkọ ntarịkọ ayi owe nke ihe ejezuo ka gị <laughs> hmm? ka njige ka njọ ga anyị bebe ife nkuchi a anyị ya na ana wee mie ka anyị ya kwụ ọtọ wee mie ka anyị ya edina ala nke nke ịchọ arụdie ọ na-agba ahụcha ụzọ azụzụ mụta ọkụ arụdie ọkwụra tọba ụtọ ekwobe ya ekwobe mm. ọ bụ na anyị nọrọ na nkọnkọ ọ bụ na o jezu anyị ahụ anyị anọrọ na n'ugwu ọ bụ na o jezu anyị ahụ ehuneta ehuneta anyị ehebe ogodo o jezu anyị ahụ anyị edinazi ya edina nye mee nwa para ichie ichie ihe anyị ma bụ gbuo onwe anyị nwere isi dee ịsata n'ala ichie <laughs> eh, eh. ị na-echekwa echiche ebe ị ihe ebe mgbe irigoro iruru ebe a ichie anyị mụta dị nwa nwa anyị ọ bụrụ enwe ka ọ nkịta ichie ị na-elekwa ihu gị anya ichie ọ karụ m mma na di na-amụghị nwa karịa na iyi ekuchi m mmụọ enwe kuru ọ bụrụ nwa ichie ichie a na-akpọ gị ichie atụ ka a na-akpọ gị ichie arụrụ ala na isi n'obe gị wụcha ahụ bịa na nke arụ di ya bikwu okwu nkuchi ọ bụrụ dị na nkuchi ikwu na-ewe m iwe nọ na ya amụ ịtọ mụọ ịnọ ichie mụ na gị ya amụ ịtọ ichie binye gị ọkpenu ya nkwu binye na ichie binye na ma ọ bụ tie mkpu kịta ndị obodo agbakọ ṅụọ agụanye m ichie ṅụọ okwu anyị gwa nkịta nye m ichie iberibe okwu ị na-ekwu n'ụtụtụ a na-ewe m iwe okwu ị na-ekwu na-ewe m iwe ọ na-ewe gị iwe ichie binye na sibe m pụọ sibe m akparịkwa gị sibe m pụọ tupu m kparịa gịrị akparịbeghị m gị tibe m pụọ mana udele na anụmanụ ndị ọzọ niile kpara gwa bụ mkparị ka ụmụ m ka m na-ekwu kparịkwa m gị ichie binye na odokwara gị anya na igwe were oke na obodo rute mmụọ ọkwa ịma nke iji bụrụ ichie atụ ee gaba ichie ihu ga na-atụ m egwu gaba gaba na enu mkpụmkpụ aka ya aka m ọ dị mkpụmkpụ ọgbatị ya agbatị na enu mkpụmkpụ ọkpa ihe niile mgbatị mgbatị e? n'elu ike ike akpụkpọ ụkwụ n'imi ogene ichie ị na-adị ka ikwighị ị na-abịa ime arụdie nkuchi ee ikwikwii oyi bụ gaba arụdie arụdie ihe niile ikwuru ebe a aga m agbaghara gị ma nke ikpeazụ na e. aga m agbaghara gị na ya pụọ mụsị ibe pụọ pụọ die kpọrọ ikwikwi ihe ọ na onye kpọrọ m arụ die ọgwa maka ihe ibu na ngada ka iji agwa m ihe a niile ọgwa maka ihe ibu na ngada akpọrọ ya n'ahịa onye ha erezi ego ise nye ka iji akpọ m ihe a niile ọ dị mgbe ebe i jiri ọnụ ukwu ọ ya agba ụka mma enyere gị aka ọ gbaa ụka nsogbu adị iti arụrụ ala onye jecha jecha ọbataba arụ di ọ na-abịa nkuchi ichi ya atụ abịakwugo ikuchi m chineke ichi atụ ihe ọnwụ ichie atụ bịara ime m nkuchi ihe ọnwụ na-eme oh! ihe ọnwụ na-eme oh! ihe ọnwụ na-eme hmm. ịkasi edi ichie atụ oh! ichie na-emerụ di ọ bụrụ na di dị ndụ ọ bụrụ na di dị ndụ ichie atụ enweghị ike ịbata ebe a kwuo okwu nkuchi mana kịta ichie atụ bịara ikuchi mụ nna Idimkpa nọ ndụ ọ na-agbalị m egwu mgbe ọbụla na-agbalị m egwu ya gwakwalị m egwu he nna ngwa ka anyị aka mma m na anyị na-abụ onye ya agbanarịcha inugo eze mgbe gboo nwa m ọmalịcha eze mgbe gboo nwa m eze mgbe gboo nwa m ọmalịcha eze mgbe gboo nwa m ọmalịcha oyiri nna ya ọmarịcha ka nne ya ọma eze m! egwu ukwu oh. ah, m nna ngwa bịa bịa ka ịkpaya ihe ngwa bịa bịa bịa kpaya kpaya kpaya ngwa hmm, kpaya na kpaya na ọfụma afịfịa ka ngwa tụfuo onye anyị unu obi aṅụrị ihe unu a na-ekpokọgadị nnọọ ebe afọrọ onye afọ ibi unu e, e na-eje nzukọ ndị agbadoghị mgbọrọgwụ ele ihe unu na-awere ele ihe unu na-awere ele ihe na-erite na ya nna okwu anyị na ebe o si ị chọrọ ịma ihe ọ pụtara onwe ihe ama nna ya ọfụma maka ya ghọta ihe ikwu ya nga ga-aghọta ya ọ ị ghọtabụghị ya akpụ mmiri n'ọnụ mgbe m na-ekwu ihe m na-ekwu bụ unu lakpu unu ya nene ofuma ofuma ọ na-adị m ka di unu abụghị nwoke ụfụrụ ka ọ na-eyi eru nna atụnye unu bụ eru ji abara unu uru bịakwute m n'otu n'otu ka nkụnye unu mkpụrụ n'afọ unu amụọ nke bụ nwa ịchọ ịmụ ịbụọ nhawa irighe hawa irighe ịmụ ịbụọ ọ bụrụ ịtọ ka ị chọrọ ịmụ nhawa irighe hawa irighe hawa irighe yoyoyoyo ịmụ ịtọ ofu oge a na-agwa unu na ka ndị enweghị uche chere chere chere anụrụ mgbe esi ị ga-agbanye eh, mgbe ya awụ ya mgbe ka ndị awụ ọ bụrụ mgbe ya dị iche na ya awụ kwoba ekwoba ekwoba nye ekwoba agwazina ya okwu agwazina ya nna anyị atọ eh? ahụrụ m na arụrụ ala juru gị isi eh? arụrụ ala so arụrụ ala wụ dị n'isi gị ị nwere na ụdị ọ na-awụ nna anyị atọ ị na-awụnye ihe awụnye wụnye wụnye wụnye ahụrụ na ihe na-arụ n'obodo a ikuchi ndị di ha nwụrụ na ndị di ha dị ndụ ahụrụ m na okpu okpu mmiri ya ikpu n'isi ikpu wee na-aghọgharị aghụghọ na-agagharị n'ime obodo ee ọ m kwuru ị chọrọ igbu lenya ka m gwa gị mgbochi ọzọ ịnwa anwa ahụ m nwa wa nụrụ nke onye were kwugherie ekwugherie agwọ gị ji mmanụ ịfụnanya na-abụ ihe m na-agwa gị mgbochi ọzọ ịsa m ị na-awụnye ihe anyị na-awụnye na-awụpụta awụpụta anwakwana anwafụ m n'ụzọ si na ị na-awụnye ọ ị na-awụpụta awụpụta ihe m na-agwa gị kpachara anya gị onye iberibe onye nzuzu biko bịa ka anyị pụọ afọ niile gị ihe acha anya onye iberibe nwoke adị atụzi gị n'anya nwaanyị ọbụla di ya dara ibi onwe ihe na-atụ ya n'anya eche ihe ahụ ekelezi m ngwajebe ekelezire m nsogbu adịghị ịmụrụ ịmụrụ nwaanyị nwaanyị ọbụla di ya dara ibi ọ dịghị ihe na-atụ ya n'anya nwoke adị atazi gị anya maka na di gị abụ nwoke nya gị jiri nwoke niile abụzi gị nwoke n'anya mana ọ bụ na ịkpacha anya eme m otule gị a na-adọkpụ ya adọkpụ mmadụ a na-ekuku ya ekuku wee na-eso ebe ọ bụla ị na-eje ebe egwu ha atọ maka o si efe m aka n'ihu o jekwa n'ibite aka n'okwu m ọkụ na olobiri aka n'okwu m o tere osie dị n'aka ya osie dị na-esi n'okpu m na ka nwaanyị nke aka ya na-esi ihe nke a onye nwazi ka o ji e, nye nwaanyị na onwe enye ji esi esi esi nwoke ibe m atagbuo onwe ya n'afọ nwaanyị a ya na-esikwa ka mkpi ekwenụ m anya ọkwụnụ mmemme ụnụ arụ ụnụ sie ụnụ abụọ m ụnụ ejesi ije ụnụ na nwa ya ebe ụnụ unu ji atụ egwu gị bụ ogiri wee sie n'ofe ịbịa metụ aka na okpu echichi m igwe kpubere m ụnụ ejesi ije ọfụ ụnụ na ndị ichie aka na mụ unu maara na eto dike na nke o mere o mekwa ọzọ eto onye akịdị ọgwọta ọzọ ọ mere m ji kpọọ unu dịka unu na-eme agụrụ ma akpọ unu n'obi m ana m asị na oge eruola unu ga-ewere ihe dị ebe a dị ka unu na-emekwa ma agụrụ mgbe e mesịrị ya a ga-ewerekwa ihe n'ebe ihe na-adị ọgwụ maara ebe ihe na-adị ewere ya onye ọbụla ewere nke laa enweghị ike ga were nyete ndị onwe ha otu ọ dị ha aka igwe um, site n'obi m niile na sitekwa n'obi ndị m na-elekọta anya n'okpuru gị ka m ji si ka m kelee gị maka na ihe onwe ị na-emere anyị n'obodo a orika erika e wee na-agọrọ gị a na-asị oche anyị nọ n'elu ya ị ga-anọka ya nka ise igwe esoka m n'otu okwu ahụ n'aha ndị ogbe m obi anyị juru na ekele orisa onye mere ka ị nọrọ n'oche a ya ya echekwa gị ya echekwa gị ka ịchịkara e anyị nka o ise ka unu na-agọrọ m ọfọ ndụ ka m na-ayọkwa ọbasi dị n'elu na ndị ichie obodo a ka ha dobe unu chebe unu ogologo ndụ na ahụ isi ike igwe dịka ndị na-elekọta anya buru ekene ọ bụghị na ụkpa ọ bụ na ụgbọala dị aka ịdọwa inye n'ụgbọala si m butere bịa bụsisi ya na be ekele ka nkụ o juru abụọ ha wee sị m butere gị ekele na ị na-anwakwarị n'ebe ha nọ ha na-echetakwana gị ha na-eti ikwu n'ihi ekpere na-ayọ ọbasi gị niile igwe wee na-asị na ọ ya adịrịghị mma ka ọ na-adịrịghị ka ọ na-adịkwara m maka onye fee eze eze rie osote eze ọkwa ya bụ eze ee e, o jiri bụrụ otele na-abụ nkụtụkọ nkụtụkọ onwe nke na-ara ebi ya e, maka na e, a na-amata otele ọ dịka ọ dị n'olu ọ mara aka na onye ọbụla mmanya aka na otule ọbụla mmamịrị apụ nsị ya apụkwa otu a ka ọ dị biko igwe enwe m ọtụtụ okwu m ji ekwu kama ama na ọbazi bi n'elu ga-eme gị mma mekwu anyị nwa mma anya ya nwụchu anya ya ha efu anya dịrị anyị na mma ọ ga-adịrị anyị mma igwe ka ọ dịghị mma o igwe maka onye na-eso gị na agụ ama Ee, afụrụ m ihe dị ebe a maka afụrụ m ihe a abụ ọchị nke ị chọrọ anyị taa ịsa anyị were nje elekọta ndị anyị na-elekọta anya maka ọ dị anya ma ewere nke mma ka o ruo onye oruchie ebe nna m onowu onowu ana m ewerekwana nke m ewerekwa nke m igwe asụmọ ga-adịrị gị mma o igwe chịta unu garuo onowu dịka idu ha pụ kenerenụ ha ọfụma gwa ha na igwe na-agọrọ ha ọfụ ogologo ndụ na ahụ ihe si ike igwe 你不会。